ehe Ibobi Igbo ekenekwa m ụnụ ọzọ ee eh, asị m ebe onye nọ ya nene m odịla onye ọbụla abịakwana m ka m si abịa ọzọla ka m nwere nkwa nkwelu na asị m tata na ya akali some of the things na-eme na ụna anụnwa anyị nọ n'ụwa na ụfọdụ ndị we never and we never make money ekwe m ụnụ nkwa nke a na-agaghị discuss nya bụ ihe ndị na ihe ọzọ nkwewalụ nụ nkwa sị m na ihe ọzọ agaghị discuss gbatalụ m nne na nna so tupu anyị eje n'ime ihe mee na ụfọdụ ndị ama mkpata nwa ego n'ụwa ọnụnwa ha nọ na despite mbọ ọbụla ha ya agba akpanwe ndị unu ndị Igbo na-asị na ha na-asị na gịnị mere na agbaka m mbọ bụ nni ọnụ so ka m gwazie gị the truth o nwere ndị bụ ha agbaka m mbọ ahụ even nni ọnụ ahụ ha ama mfụ mana before I dive into that discussion now gee m ntị ọ bụrụ na mpa gị nọ ndụ bụrụkwa nna mma gị nọ ndụ baa arụ wụfu mgbọsị si tie ha down si tie mma gị down buru na mma gị because mpa gị nwere ike na busy you may not have the luxury of time with mana onye ọbụla ka nọ between them ọ bụrụ na ha na-abụ ka nọ to the glory of God mana ọ bụrụ na ofu onye anago you still have time to amend something na oge ime itie mma gị si ah, mma did you ever for regret ever marrying my father That should be the first question. O nwere ike ọma nsa gị that first day jụrụ ya mana ọ jụọ ga-esi gị mee ka ihe ma eji ajụrụ m ụdị ajụjụ nwa m isi anọ nwere ihe ma iji ajụrụ ya ya then ọ sachazia gị ajụjụ isi ya biko na mma ka ịjụkwa ya sị na o nwere ihe dị ka ihe ana na-asọ nsọ ọ ihe ezinụlọ anyị na-asọ nsọ n'ime ezinụlọ anụnwa anyị si na ya wee pụta o nwere akụkọ a gị tupu ịnọba daadị ya anyị ọ tupu ịnọba ma ọmị ya anyị o nwere ihe dị ka akụkọ akọlụ ihe mee na o nwere ihe ezinụlọ na-asọ nsọ dịka anụ adụ na nwaanyị na-abụ anọ na from mba dị otu a nwoke ee ịnụ na nwaanyị from mba dị otu a nke nwaanyị ịnụ na dị from ebe dị otu a o nwere ihe dị ka ọ na-ahụ kaba ajụjụ ka ụmụ ajụjụ a dị very very vital in your family then ịjụcha ya the third one ya bụkwana na gịnị mee ma eh, what is your most memorable moment in marrying my father or jụọ mpa gị sị what is the most memorable moment dịka mgbe gịnị mgbe ọ ya abịa icheta you will thank god for marrying this your partner you will thank god for marrying our father you will thank god for marrying our mother kabaru ejucha anya bụ ajụjụ because ihe mee ihe mee nji asị gị na-ajụ ụdị aja because o yi eguru your communication with your parents onye gụrụ your communication with your mother your communication with your father ihe a na-agwa gị taa bụ verified truth then the fifth the fourth one ya bụ mgbe ị na-ajụcha all those things eti asị ya biko mma o nwere ihe mpa anyị na-eme gị ezinụlọ that you not talk to an outsider or mpa o nwere ihe mma anyị na-eme gị n'ime na that you cannot talk to an outsider bụ na ọbụna gịnị mee na ihe a bụrụ ihe na-eme n'eli gị nne n'afọ o nwere ihe menugo unu o nwe something like that nka agwakwa nwaanyị ji ekwu ụdị okwu anụnwa so biko ịkaba arụ na-ajụ those vital question then the last one the last one ị ajụ ya anụ ịjụọ mma gị ọ ịjụọ mpa gị si ya marrying my mother or my mother marrying my father ọ bụ ọ bụ ajọ ihe or is it a blessing or a curse ma hmm. bụrụ na heart ihe mee nchekwa ya jikene ya si ya is it a blessing or gịnị or a curse by the time you get to this level by the time you get to level 5 of this question njụ ihe amago ihe gị na ihe jere e because na enwere some questions parents ada aza mana ịjụ ajụ ajụ ajụ sọsi ha emere wee akpọrọ gị esi tie gị down that is when you begin to hear the story the deep down foundational story that even your parents they were even scared of sharing it outside ha ya so scared to share that story outside so by the time ị na-ege akụkọ anụnwa ị wee as a young boy na-agba mbọ as nwatakịrị nwa agbọghọ na-etonite na-agba mbọ iwe mazi ebe ya chanel your energy to iwe mazi ebe ya chanel your your career mana ebe ya chanel your mindset malụ na o society na-akọrọpt gị ka your foundation na-akọrọpt gị ọ bụrụ ihe niile ka a na-ekpeta n'ụlọ ụka ọ bụrụ ihe niile ka dibịa na-agbata n'afọ ọ bụrụ ihe niile ka a na-achọta n'àjà ndụ bụrụ ihe niile ka a na-enweta na chariti ya nghọta bikos o nwere one boy na-ege ntị o wee sị na enyi ya nwoke na na-abụ bido na-agba mbọ na-agba mbọ na enyi ya nwoke ahụ was doing was not doing well despite the fact that he knows exactly what he's doing that is why mejigo na akụkọ mụ na-akwadebe another dimension anyị abatago to that aspect of onwere ndị ya ha enweta nwa ego n'ụwa ha na nwekwara ndị bụ emeka enu emelana they will never get rich so this guy wee na-akọ dị akụkọ wee na-asị na enyi ya nwoke ya na na-agba mbọ gbagide mbọ gbagide mbọ the guy nwee to the to the to the onwe ya bụ to that climate of pinnacle of, of achieving his goal ofe ihe abịabịa mee so wee one day ọ wee kọwata this guy this guy wee sị ngwa ya biko ya bịa ka ha jee ụlọ ụka ka ha jee ọ bụrụkwa na ha na-eje ka eje bugolu ga mmụọ ahụ so as time goes on pastor wee bịa kpọnite after akacha ụka go pastor wee wee sịkwana na i want to share something with you si na e, gịnị na-eme o wee gbalụ m Pastor Wesi, okay, come and see me in my office. After all said and done, Pastor Wesi, Anna, you are doing the right thing, but something is limiting you. When last did you call your mother? When last did you buy something and give to your mother? When last did you buy something and give to your mother? I'm not saying give to pastors. I'm not saying give to offering. I'm not saying pay your tithe. I'm not saying sow seed. When last did you buy something and give to your mother? The boy will pull out akpata oyi nwa ya according to the story so wee gaba wee gụrụ ihe wee nye mamia mamia wee sị ya nna m nwa m nwoke chukwu gozie gị na ya adịrị gị na mma ịmakwa na ịlụghọ two weeks contract this guy chọba for six months abịakwutere ya olugo six months contract this guy na-achọ abịakwutere ya as i'm talking to you now ka the stories wee kọ that guy is a landlord na Lagos anụnwanyị nọ n'ime wee bụrụ gịnị mee mmadụ ịma na there are some things that are limiting you so if you cannot have courage jụọ your parents those questions mala amala as a young man as a young man if you do not if you do not go and ask question njukenesi kedu ihe na-eme you may never i will not say you will never because bible mee ka ghọta na ọ sị whom i will show mercy i will show mercy you may never be rich and successful in life if you does not if you do not go back and retrace those routes your parents will never lie to you when you begin to ask some vital questions ha ya amasị na nwa m anụ wee gị mara ihe is high time na ịgwala ya nke bụ eziokwu then a young lady enwe one girl nnene na interview ya ọ bụghị na nnene yes ihe a bụ ebe anyị jere ọrụ o nwere ọrụ nje one day wee dọ na ya akpa nkata along the line this ga ewe si na nothing you make ha ka ọ bụ n'ọnọdụ n'ụwa wee jụọ esi na ee gịnị na-eme gịnị what is the problem ịma nnu dị n'ụwa ọ sị na the rate things ọ na-afụ the rate of divorce the rate of family aghasa all her people ọ tụkwasara obi all her mogo influencers ma most of the most of them divorce given ndị nwa na anọkọ wetu nwoke mgbede ma have nothing all those things na-eme the the young lady na know these things wee kọcha nwa sị ya biko nna ya one unu na be unu o si na mma ha mụrụ ha ụmụ nwaanyị ịtọ e, ụmụ nwoke na ọbụla ịsa nwesị ya n'ime ha nchere na onwego onye nwe unu mba all of them are actually doing very well because even she she's a big girl she's into the entertainment very well o wee na esi ya okay mpa gi na mma has been married for, for, for how long See, they have been married for the past more than 25 solid years. Ngwesie okay, he divorced no go before. Ose mamba. Mweju say, ana, whom mpagi na mmagu kwesi bụ your own role model towards channeling the aspect of being looking looking upon role modelship in marriage, not your regular celebrities. Because na na isi no wee malụ mma wee pụtabezi. your parents should be your role model in everything ọ bụla na-eme eme because na gịnị me charity begins at home enwere ihe anaghị akata n'ụka nwere ihe megị gịnị ihe ihe anaghị agbata n'afa so biko na ebe a ka nchọga nchịkọta isiokwu ya n'ụbọchị nke taata next time ma gwa ihe mee na most people will never see you as a Christian and value you because you are a Christian yizi Matthias Ezeaku as a case study so biko aka m kwunu kaba na-eshare this video because na ozi dị oke mkpa dị n'ime nye mee ka anyị ji wepụta ka anyị na-atụle ụwa azụ ka onye na-amatakwana ihe wee na-amata ihe na-enecha vidio alaike ya kaba share ya makwa na arụ na na Facebook page anyị and also subscribe na our YouTube channel ka ọ dịnụ mgbe ọzọ dịbe anyị